Ọ bụ onye kacha mma na klaasị ya na mgbakọ na mwepụ nakwa asụsụ Russian wee gụchaa akwụkwọ ụlọ akwụkwọ ya na nkezi apịtọ kacha mma iri.